ga ajụjụ um, anyị nọ live na ojoto eh? we are live in akabo village ojoto ojoto ka anyị nọ live okay sorry i couldn't include it in the typing it was a mistake i forgot anyị nọ na ojoto akabo village ojoto be our daddy daddy gbogote n'elu ụlọ ga o oh. our daddy mr eh, samuel nweke eh? onye akabo village ojoto Idemili South Local Government Area Anambra steeti. ee eh, nwoke a bụ nke ụnụ ya bịara n'ọfiisi anyị kọwaa ụnụ ya gbara ọkụ ụbọchị na afọ ụnụ ya ebe o bi ya na ezinụlọ ya na ụmụ ya niile na ụmụ ya ebe a ya na ụmụ ya bi na ụmụ ya ebe a ok ọkụ since th of February ruo tata and they are sleeping outside ụmụazị na-eslip asa nwere ofu mkpụrụ ihe wetara n'ime ụlọ agbara ọkụ oke anyị ka akparịsị n'ime ya ka dadị kọwachagoro onwe ya kọwaa ka o si wee mee ụmụnna anyị nọ online na wọchị anyị wee fụ wee ghọta ife anyị na-ekwu maka ya dị na bazalụ nọ na nenezie were anyị nụ gbara onwe nụ krismas fụ ihe merụ na ezinụlọ be mmadụ oke anyị nọ n'abalị a ka anyị bịara mgbede a ka bịa fichapụfe anya mmiri oke ka ụmụazị a nwee n'ebe ha na-aralụ ee eh? Ah, dadị ha na-akọwa na ọ fekwala ya arụ bifo ọ lụta nwa ọ na ọmabụrụ na ọ ga-alụta wee kawa arụ tagide afọ wee lụta ụna ụna wee bụrụ ihe gbara ọkụ on 9th of February 2019 mana ọ bịara n'ọfịs make ya repọt at eh, Ojoto Akabo village Ojoto sorry I couldn't include it it was a mistake okay at Ojoto Akabo village Ojoto kind of live okay na be ndị be Nweke Nweke Samuel na akaba vileji ojoto e, ọdịmandị ya nyere anyị na ya bụ ụnụ ya gbala ọkụ nke a bụ ụmụ ya na ụnụ ya ebe a gbara ọkụ so anyị akọwazira ka o si wee mee so onye maka program anyị lu because ọ emergency ka ọ bụ ụmụazị na-alalụ n'ezi mmiri izizo mmụsị amachara ụmụazị a ee anwụ na-acha na-alalụ n'ezi ebe ha na-eri na mmiri na-amakwụfa ee so abịa tata ka ificha ha anya mmiri maka na ha bịa n'ọfịs anyị nọ na-ebe sị na eziokwu na anyị na-eme line by line ton by ton ee ma ndị arụ arịrọ ma na ọ emergency ka nke a bụ ee nke a bụ emergency wọchị ifobele nwa na-ebe akwa hmm? na ebezina o ebezina ebezina ebezina ebezina ya ụmụnne ya kelekele ụmụazị arọ one ka ị dị 11 years ka nke a dị nke a bụ arọ one ka ọ dị adị 7 years nke a arọ ise nke a one nke atọ nke a nke a bụ 9 years nke a bụ onezi nke a bụ arọ ọnya ka a gụpụtara na palọ ebe o nke a bụ 3 years ka esevu ya tengo na ọkụ ha Yeah? And the owner bought beyond repair. Not, not, not even one property was taken outside the house. Okay? So I need can almost nine day join night this evening. We made this program. Okay? Ndị ihe nọ na watch our life shall be well with you. Ndị ihe gbasara ihe mmadụ ihe mere mmadụ na-emetụta n'obi. Eh? Anyị na-asị na Chineke ga-agọzi unu. Ndị nọ online Now watch our life. it shall be well with you. If I'm line book, share the video, okay? Share the video so that I can get to people that can help him, okay? so that he can get to his destiny helpers ka anyị ele ya ka anyị melee ya program a ọzọ anyị ga-abịa ka abịa doziere ya na ọ nọbara anyị dozitegodere ka nwebe ha ga-alalụ ebe a gba beyond repair no not, not even one item was removed from the house okay so ndị Igbo love themselves charity foundation abịago life na the family okay ebe ahụ Jesus. Jizọs mkpọtụ na-eme ebe a ife dị iche na-eme ebe a that's why ji wee bịa optimistically si na ụmụnna anyị ndị ụmụnna anyị ga-eficha anyị anya mmiri again because we are crying with them ka ha bụ nwanne anyị okay Bible si na onye bụ onye nke Chineke bụ onye ife mmadụ ibe mere na-emetụta and uh, love is what we preach that's why our name is Igbos Love Themselves Charity Foundation as opposed to people what people say that Igbos doesn't love themselves Bible say that if I can pray fervently if I can sing fervently but have no love in me, I am more than a clanging cymbal that makes only noise. So today, I be a anyị fichaa in practical okay I na na-ekpe ekpere na-ekpe ekpere eziokwu n'ute omume anyị niile anyi practical which is donating for the well-being of the family so that they will be better okay so I na na-ekene ụmụnne the first caller okay internet um, yeah let's, um, uh, let's um, accept the first caller hello Hello, sir. Good evening, sir. Yes. Welcome, sir. Okay, on forward I get now. Ebe ke for ya sir. So of of this program anyị na-eme Okay, can afọ anyị gwa nke bisi akpọ anyị. Okay, sir. Thank you very much, sir. Thank you, sir. We'll send it now, sir. Thank you, sir. Yeah. Ị nwekwa ike ịkpọ anyị eh on WhatsApp call. The first number there, bar, and the second number there, bar. The first number is our founder's number, the leader's number, Matthias Ezakwe G4, our amiable leader. The second one is mine, Osola Ibieba Tata, ọ na-agbagharịkwa ọ jebe Abia state ịgbagharị maka ọdịmma Igbos Love Themselves Charity Foundation. Owesi ndị ebe asị m bịa ka m bịa malụ ife na-eme saịdị a ka m efu mmanụ maka na-alaiki confirm before anyị emeela onye our program ọ bụ na eziokwu maazị wee na-ebe akwa sinsi ebe a. Okay, you can call um, Nebezina. Oh, Nebezina. You can call us. You can WhatsApp us. You can call us on WhatsApp call. Okay? Yes. Um, anyị nọ na be ndị be Nweke eh, na Ojoto, Akabo village Ojoto. Dadi ya akọwazi ka o siri emefe n'ime ụlọ. Ka ndị ụmụnna anyị nọ online wee ife na-eme. Dadi, kọwaa afa kọwaa emo ka ife eme ife ịchọ ka emele gị. ife ụmụnne gị ịchọ ka ụmụnne gị mere gị anọ online now na-ekwuzi ike dadị na-ekwuzi ike afa m bụ samuel nweke akụziọnwụ kwụrụ m ide mmiri satụrụka gọọmenti oji otu ogbe ọcha ajere m ọrụ ụfọdụ mkwụọ mesi m afọ wee jee mgbe ọkada ọkada a ka m one day 9 ebe a ka nọdịte 11 akpọ na fon na be agba ọkụ mgbe bịa ụmụ onye mba dibe mmadụ ba agbasi oyego tie aka ebipụta plastik chia na abụ nwa nwanne m nwoke dọpụta nwa dị two years and eh, eight months ka eh, n'aka so mgbe m ji bata eh, gaasị dị na friji wee gbaa mgbe kpurukpu ntụpụta ma eje were obere ego m na palọ ọfa ji ntụ na ndụ m ụka ego mụ gụọlụ m ndị gbadoro ọkụ nwa ha nwụrụ mana fa diri eme ya bụ jide m na otu ofuche m buru mashin gbapụ ama m ebe m na-eje isi m abụọ ji amadị m ebe m nọ stil mfa jide m nwa nwanne m nwoke na ndị mba batara ebe ahụ ebe to level wee jide m ebe aka siri palọzi dazi ofusi m ebe ọ bụ na m udere ego obere ego na palọ ka eje wetara m onike ka m kpọpuo wọl ya ka m bịa tụwa wọl ọ bụ na onekiki onike onye ntawajuolikedoowuru ahụ onye na-ewe gbachaa wee bie ibe nna yọ unu bụ iborobd sef unu nyere m aka ọ 1978 ka m rụpụtara ụlọ a ka m natara amị baa jee mụọ ọrụ mụchiji ọrụ wee rụọ meniye eji wee lụta wee bịa lụọ ya rụchaa ya ụtaje 1999 mee 1 wee tafa na ibe ndị awụsa na-eme ahịa dị too much ka ọ ya bụ ife mee n'oji otu ka mmarụ ya ka m nọdụ ife a wee mee unu nyere m aka doo enwere ọdịm nne enwere nna ke na-enwe nwanne nwoke ke na-enwe nwanne nwaanyị na ife mere bụla ama achọkwa m ife m na-ekwu unu nyere m aka na chineke kere ụnụ kee ife unu na-eme ana m anụ ọ mmadụ giri m fon redio ka m wee na-anụ program ụnụ anụkwa anya n'abalị aa ndị enyere aka wee na-asị donu nyere nụ m aka na ebe ife dị egwu ndị ọbụla na-ekwu usi na ife unu na-eme dị egwu na ọ nwere akọ anyị bụ kristian bụ agrịka onye abụghị enweghị ife ọ bụ onwere ife anyị ewe ikwujibudo eziokwu rebedu na mụnwa tigbuo wee pụrụ ya wee baa divinitry ministry hmm? unu unu nyere m aka doo nyere m aka na ya bụ ife unu na-eme onye ọbụla na nwanne m nwa nwaanyị na-eye ọnya ka ada tọrọ ada nọ ebe ọgba sekọndịrị eh, na na diho idemmiri saut na na 6 ewe ofu ewe kpọrọ ya na aja steeti ebe a ka ọ na-akụ akwụkwọ nke a nafọ agụ 5 ọya anụta nwaanyị n'oge na anụta amụta nwa kpata o ji bụrụ na o nweghị onye ọgbọ nnu na-eji otu ụmụ nwata ntu doku unu nyere m aka nwere onye m nwere nne anọdụ nke nna na anọ nwanne nwoke nwere ka m nke nwanne m nwaanyị na anụ ka nwa nọbe dị iwuti nwaanyị ụmụaka ịsatọ ọsọ ihu na-echi ya ya ata ka ya wee fụ ife mere be nna ya o nwere ife ọ ya eme na ife ọ na-azụkwu karịrị nke nna azụ doo ife nna ya doonu dondoriko nye nna m aka doo na chineke ya kwuchi ya onwekwa onye ya kwuchi ụnụ abụrụ ya bụ chineke nke ọbụ ụmụ m Oh. Nebezna. Dadi se bwana. Dadi Don't worry, don't worry. Go. Okay. Kulato, Kulato, Kulato. Yeah. Igbos love themselves, one love. Igbos love themselves, one love. One love, Igbos love, themselves. Yes, uh, the father of the family. Eh? edu eze akpaghalị aka ụmụnna anyị nọ ebe a wee na-afụfe n'ime nọ n'ojo otu akabọ vileji ojo otu. Eh? Anyị n'ime ụlọ. Kunu wee na-afụ ka ọkụ a si wee ebe dị na ọ oh, ka abụ kichin. ka nso ya abanye gaba n'ime ya ebe nke a bụ kishin gosigasịa wọl gosigasịa bata n'ime ọfụma ma a nọrọ ya na mmafe apụ ọ mgbe anyị bịa mana akpọghị ya na fon ọ na-abịa ma ha nọrọ ya mmafe anọrọ ya ọ pụrụ apụ kịta ọ dịgasị ebe ha na-akwa ozu na agaba ebe a nkịta ma ọ na-abịa gosi ime kichin ọfụma gosi ụwa a niile na-enye ebe ya kedu onye nwere ọkụ ka egesi ya ọkụ nwa ebido gbawa gosi ya ka gbawa bụ na apụtara m ụtụ onwere ọrụ m na wee jere ịgba ọkada ọkada ahụ ka m nọdụ to after ten na fon na-achọ onye m ife a kwuo n'okwu ibu nwoke bụ nwaanyị ọkụ onye nna arụrụ ọrụ wee sị m mụrụ kọ ife ekwute na-anụrụ m karịa gị ọtị m rọsh ya bifo m bịa ebe a kichin adago ka ya sị mere ọkụ ji ebido gbaba ihe o ji gbaa bụ na nwunye m sị ka eje yọọ akpụ na mmiri anyị bụ second to last house bifo mmiri isi abụọ akaboji otu ndị mmiri saut ka gọọmenti onye ka o ji ejere mụnwa jijiere ụmụ ji nwochi ya na-akwụ aka enwochijiri wee je were achara lekwe na-eji achara wee jere were achara eji kobe akwa wee kọkọrọ akwa akọwa akọ wee wekpuo n'ime ụlọ wee were ogugu achara wee je kwara ọpụpọ wee sizie nke da arị arị isii sisi ezande eji eweta mma oluchi na ya fụrụ da e eweta ya ma kandụl nke ọnwa kandụl mmiri kandụl tụ ya n'aka wee tụ ya na fom nne ya bed nne ya ụta gbafere a na-ajụ ya ọchị na ya afụchi ya bifo a marụ kichin esi nkigo nke bụ jiri eji na ntụ na-ene mmụọ onwekwa ife ọjọọ enwe bụ na ịkpọji mgbe ndidi jiri bịa ebe a ọkarịgo fan um, friji wee bulu njọ na mma aba were obere ego nọ ndị nọ ebe a jide chi mwe eme na eme na mgbe ka kparịkwa ebe ndị ọzọ o ụmụnna abịa na-afụkwa obere kandụl ka m nwere ebe a na-afụ m wee si from there wee explode friji wee gbazia nke bụ mkpa wee kpazia nwụ na-adara tipịakọ ha nwere ife esi n'ime wepụtanwu bata n'ime palọ ka gosi ebe palọ na ya na ma fan everything niile na fridge nwanne everything niile dị destroyed everything is destroyed nwee ebe itepụta niile ọkụ na ya ebe a gosikwa na ebe a everything na-akụlisi go nwezi nke dị n'elu ibi everything gbalisi nke a rumu nke ebe a ka m chọrọ ka mba na-eri obere ego ndebe pụọ ya ndị ahụ na-azụ ebe a ebe gosi m na ebe m wee wetara onye ike m ugbu wa wụọ ebe ọ bụ na ebe a na-adara ebe a sochie anwụ mgbe nyiri je gbuo onye ike dị ọrụ m gosi gị ọfụma o. ndị be anyị nke a bụ rum ya e. ebe a bụ rum ya everything gbalịsi everything gbalịsi everything gbalịsi ewu

Yeah, Igbos love themselves. One, love. love. Igbos love themselves. One love. One love. Igbos love themselves. For the benefit of those that doesn't understand or comprehend the language of Igbo, we are in live and direct at Ojoto, eh, Akabo village, Ojoto, to interact with our father and our brother, Mr. Samuel Mweke from Ojoto. Eh? Um, the house got burnt on 9th of February 2019 okay, as a result of candle. From there, it now exploded. Okay? So they couldn't even take away even one property. According to him, he said it's only two, um, two, two plastic, chair. that was removed from the house. Everything got burnt, even the roof, the wall. Okay? Even the, the blocks are very weak now. Okay? So, and the family are sleeping outside. Most of them I can, can't even contain in where they are sleeping. Okay? If you go there now, you will cry. So we we'll still show where they are sleeping. So want to beg and reckon on you people. And according to he said, it took him time since 19 something to build the house, right? 1978. 1978. 1978 to build the house. It took him so much time to build the house. Look at, at his age. He's giving birth to these little kids. Okay, it's because of money. couldn't marry on time and doesn't have money to um to do to build house. But the only one he's managed he built got burnt. And today he's a car rider, a bike man. Okay, So it's even what will convert us here. So we are pleading, okay, for our brothers and sisters that reside outside the country, those people watching us live. Any money you bring, any money that you bring for this program, particular program, God will bless you. God will never leave you empty-handed. Anyway, you have to support us. Also, have got cement, one bag of cement. Eh? Carry a big weekend. Onwe blọk ndị dachara ada ka akwụkwọ blọk dochikwara ha ya kụọrọ ha gbagola sọsọ ọdịnarị eze nke nkịtị ka a kụrụ ụfa dosikwa ha na ebe a kọrịkọ mma ka Okay, anyone, anything you give us will be appreciated. Okay, the number to call is there. The our number is there. You can WhatsApp us. You can WhatsApp give us a WhatsApp call or call us directly. You can call our brother uh, Matthias you. for the number is there as well. So I like nothing online. Now what? Now share our video. Share our video. If you love what Igbos Love Themselves Charity Foundation is doing in Igbo land, share our video. It shall be well with you in the name of Jesus. Amen. Amen. Join us. Let's do this program today in Igbo land. and offset um, this problem and make sure that this family in no distant time get enjoy a good life the way we be enjoying okay ụfọdụ n'ime anyị na-alalụ ebe mmiri um, ebe mmiri ada amafa anwụ ada achafa mana ele famili a na-ekwe ụmụ kelekele ụmụazị fọdụ benefit fọdụ ọgụ sọsọ maka obele nwa obele nwa nwere ihe ọmụ nwa tụrụ ihe ezi a na-akpagharị na alalụ n'ezi ka anyị rụrụ famili aka ee eh, anyị rụrụ famili aka kedu oziele ha ụna ọ dịkwa mma okay i know we can do it okay igbos love themselves charity foundation has never disappointed us and they will do it i know they will do it mụnwa na onwe m ga-atụ ekwu nke m no matter the amount m ka na-eketa oke na ngọzi niile a chineke na-agọzi n'igbo land thank you very much eche ike na ụmụ nwanne anyị ndị nọ online eche ike our brothers and sisters are online watching us live now hello hello sir good evening sir hello good evening sir So I, I'm sending it up. What boy down? Let's me. I put my WhatsApp call. Can you send that again on WhatsApp? Because you enjoy the phone. Or they send them. Sir. Uh, yeah, yeah. So well, just shout at this number now on WhatsApp. Now I'm gonna respond to you now. Oh. Okay, sir. Okay, sir. Okay, sir. All right, sir. All right, sir. Yes, sir. Yeah, um, as I I say, I chat on WhatsApp, man. I'm online on online. If I chat on WhatsApp now, okay. You can chat me up on WhatsApp. The number to the WhatsApp line there. You can chat me on WhatsApp. I will send the number to you. Okay. I know connection. No life was lost. I'm all I am alone. Nkobele was last born. They cooked them before the incident. So I know can go to Chineke and na o sevu life anyị ok dadị na ịdịgodo nke bụ ndụ nke na azụta ana ebe eme gịnị azọba ute oke asụtago ya bụ ana uchizi ndụ anyị fenas na awa utezi e so nke a bụzi supplementary ka ọrụ chineke alụgolo anyị ọlụlụ na ọ ga-alụlụ anyị so anyị ekene ndị igbo love themselves charity foundation ndị nọ on life now to share with us to be and eh, to endure with us what is happening in igbo land a lot of things are happening okay so out of carelessness ụmụazị ka ọkụ jiri gbawụ na that's what i will put it out of carelessness ụmụazị ọkụ jiri gbawụ na gbapịakọsa ihe niile dị ebe a no nothing was removed from the house apart from two plastic chairs okay so ka anyị lụnụ em dadi ya ka anyị chọrọ irenovate ya ahụ na doziele ya ka ọ dị mma ka ọ dịkwanụ ka ọ dị before Ka eh, ka nwebe a na-alalụ so wee na-ekene ndị niile nọ online tụdị mmadụ dịka our able broda ee obele anyị akọ ee ọ sị thank God no life was lost a na-ekene our broda obele anyị akọ our brother omega chinedu ebi anụzie Our brother last born, okay, Chukwu, God bless you. Our, our sister Ebere Favor, thank you very much. You're welcome. Our sister Obigeria, Obigeria Iwoha, Light, KC, Prince Ike Ainekenege, Prince Otonti Uchenna, our mommy, mommy Amado, Amaro Uchichi, yeah? Amado Igu Uchichi, our able mommy, okay? Our brother, sorry, our sister, Megan Brinat, okay? say thank God for keeping us alive. And everybody online, our sister Christopher Shinyere, and this book and Ayochuku, and Ekenege. We <coughs> say may God bless you all in Jesus' name. Amen. Anyone supporting this foundation <coughs> will never lack. Anybody supporting this foundation will never lack. Okay? Um, on my chat and on WhatsApp. I say, if you want to help, what will you do? Okay? Just send money to our account number. Account number is there. Tá, ó, sai, eu sou como, né? Hum? Eu sou como, Yes, our account name is Igbos Love Themselves Charity Foundation. Igbos Love Themselves Charity Foundation. Okay? Igbos Love Themselves Charity Foundation. Okay? Account, the, our account details is, is displayed online there. Okay, if, if you click on the video you're watching now, our account details will display. Okay, please, any money you send to us, will be used accordingly to renovate this house and make it a better place again. Okay? So thanks to all our supporters ndị na-acha acha now eh ndị na-watch life now it shall be well with you ifeọm ị ga-emela anyị is for you to share the video for us share the video Can I save this life again at ojoto ojoto okay ka renovate house ogolo cement ka ị ga-ebu cement ya about ele ebe a 2500 naira Yeah. ya eh, ee one bag of cement ka ibiriela anyị ogolo nọ mgbamgbam ka a line. ọbụna rọd ihe na-enye anyị ka a ga-edozi a e eh? ọkwara oche oke ogolo pent ka ị ga-enye anyị ka anyị dozie ya ka ọ dị mma n'anya ka dadị na ụmụ ya wee kwabakwa n'ụlọ na ụmụazị ebe a hmm? na ụmụazị na obere nwa ekwensu kara ime ife mana chineke si n'aka ee eh? chineke just save life ya god just saved his her life ọ wee bụrụ onye kwufute from ọkụ a ọkụ abụla obere ọkụ obodo a niile na confam ife mere ebe a bụrụ obere ife mbọsị ya on 9th of february And I cannot Chineke that no life was lost. And we thank God for life, okay? We thank God for the gift of life. We thank God for the gift of health. We thank God for everything. Kana ọ ndụ gwere isi, ya? Asị ma ndụ bụ isi. To be easy. So I na na-ekene Chineke maka ndụ. Ọ ga-adị all our supporters mma. Hmm? Ndị niile na-support this foundation. Ọ ga-adịla anyị niile na mma n'aha Jizọs. Amen. Amen. so anyị na-ekene eh, ụmụnna anyị niile nọ online now okay na-ekene ụmụnna anyị n'online online now our brother prince ike eh, also something better than nothing yes onwere ihe inyere anyị pelu mpe onwere ife inyere anyị pelu mpe mmụọ na onwe m na-etie 2000 naira onwere ife inyere anyị pelu mpe eh our brother prince ike anyị na-ekene eh, gị nna na-akụ n'aka o oh, na-akụ n'aka our brother prince ike eh o nyere anyị the sum of 5000 naira ọ sị si were ya go to anyị eh? na-ekene get our brother prince ike it shall be well with you you mm-hmm. na the sum of 5000 naira m onwe Felix, eh? i felix ee eh? ameweta 2000 mm-hmm. naira yes i want to partake in this blessing because um, Again, yeah. chineke said that jesus said i was naked did you clothe me i was in prison did you visit me okay i was naked did you clothe me i was hungry did you feed me Jesus nọ outside I na na-achịnye shelter a na-achịnye Jesus' shelter nwere international call hello hello yeah good evening sir good evening sir Wow, welcome, sir. Our brother from Indonesia. Welcome, sir. You're welcome. welcome Watching that

Hey, kụbana aka kụbana aka kụbana aka daalụ daalụ Nwachukwu oke our brother Chibunna ugba from Indonesia ọ sị na akwụ ego 7000 naira na akaụntụ kụbana aka kụbana aka yes daddy thank you very much sir thank you sir god bless you sir god bless promotion upon promotion in jesus name amen. Makenemi, I said, God bless you. When Kusiken. Kusiken. God bless you. Yes. Oh, yes. Oh, Mwene Kenegi. Oh, thank you, sir. All right, thank you, sir. All right, sir. Thank you, sir. Our brother Uche Ogwa eh, from Indonesia. Also in uh, send the goal line, the sum of 7,000 naira. 7,000 naira. Eh? Obolo belego. Chineke gozibi. 7,000 eh, naira gotere ya up to three bags of cement o gotere ya up to bags of cement a na-ekwu na before ọnwa abụ march na-agwụ ka anyị lụbalụ m dadị doziele ụna ụna adịgo redi na ọnịmego na ọkụ a ga-ewek the pillars sabịrịkwa n'isi na ya dozie pillar kụọ ya ọfụma dozie ya ụna akwụkwalụ ka ọgwụ so na-ekenekwa ụmụ nwanne anyị ewu kụba na aka ya ọzọ omeihe ukwu ji ya obe mekwara ya ọzọ ọ bụ omeihe ukwu n'ezie Omekwara ya ọzọ omeihe ukwu ji ya obe mekwara ya ọzọ ọ bụ omeihe ukwu o mekwara ya ọzọ omeihe ukwu ji ya obe mekwara ya ọzọ ọ bụ omeihe ukwu n'ezie omeiyi ukwu jehova emekwara ya ọzọ ọ bụ omeiyi ukwu o mekwara ya ọzọ omeiyi ukwu jehova emekwara ya ọzọ ọ bụ omeiyi ukwu n'ezie omeiyi ukwu jehova emekwara ya ọzọ ọ bụ omeiyi ukwu akụ na aka omeiyi ukwu jehova emekwara ya ọzọ ọ bụ omeiyi ukwu n'ezie o mekwara ya ọzọ omeiyi ukwu ji ya obe mekwara ya ọzọ obe omeiyi ukwu yes ya ya ya ya arụ anyị niile bụrụ sọ ọnụ ọnụ e ozuru inye chineke ekene arụ anyị niile bụrụ sọ ọsọ ọnụ ọnụ ọnụ ọnụ ozuru inye chineke ekene so anyị na-ekene ụmụnna anyị niile ndị nọ online e niile nọ ndị na-awọchi anyị live e ndị na-awọchi anyị live it shall be well with you Ifeoma Igemeline Bukeshe line in this video. Okay? Share the video to, for us. Share the video. Can I say about this life? Yeah? Can I say about this family? Hello. Good afternoon, no? Hello? Hello? Hello? Yeah. a na-ekene mmadụ dịka uche ụgwa from indonesia ọ sị na the sum of 7,000 naira igwe johnson our brother igwe johnson ọ sị na ọ ga-enye anyị 5,000 naira yes I want another international call okay hello sir good evening sir good evening sir nwa <laughs> chineke good evening ka na akabọ vileji ojoto be ndị be nweke akụzi ọnwụ na ojoto sadine ọ oh, idemili south after after um, um after umuoji umuoji eh yes sir yes sir okay sir okay sir yes sir yes sir okay sir thank you very much sir Okay, sir. Thank you, sir. Thank you, sir. God bless you, sir. Oh, God bless you. God bless you. Daddy Kenya, oh, us not support again. Thank you, sir. Dalu, oh, Chineke oh. Yeah. Yeah, our brother, thank you very much. Thank you very much. And I can, uh, uh, our own brother, our own brother, Igwe Johnson, also 5,000 naira. Yes. Obela Aniakok. obere anyị akọ tweni obere anyị akọ tweni obere anyị akọ aa nnukwu nwata anyị nwoke ọ sị na ọ ga-enye anyị the sum of 20,000 naira yes our brother John Obinna ọ sị na ọ ga-enye anyị 2,000 naira yeah na-akụ n'aka our sister Natasha Natasha ọ sị na ọ ga-enye anyị 1,000 naira our brother Ugoji Obinna ọ sị na ọ ga-enye anyị 5,000 naira. Yes. God is too much. Yes. We are serving a living God. Yes. We are serving a living God. I'm an may disappoint line. Eh? Mm-hmm. This God has never disappointed us before. And he will not disappoint us this time around. Yes. We want to save life. I should save life, no joke. I want that international call now. Sorry, sorry. sorry onye onye kpọọ m nkịta biko you can call me back i wanted to pick i don't know i'm, declining ejem aka m epe eh, decline amarọ m uche m adịrọzi ya o biko iwe wena gị can call us back okay the person just kpọọ anyị kịta na you can call us back can call us back sorry i wanted to okay Okay. Okay. Ma sị kita kịta na. Yes, enwekwa nda international call ọzọ. Okay. Hello. Hello, sir. Hello. Hello. Yeah, good evening, sir. Hello, good evening, sir. Hello, daddy, good evening, sir. Hey, sorry. On oh, network. Network, I don't know, but I. Hmm? One love. kụba na aka hmm. yeah one love our brother one love our brother one love our brother ọ gara gị na mma n'aha jizọs ọ gara gị na mma ọ bụ gị na mbata ya bụ ngọzi n'aha jizọs yes hello hello Hello, mommy. Good evening, ma. Hey. Yeah. Hello, I'm watching naked. Hello. I'm fine, sir. Good evening, sir. Yes, sir. Yes, sir. Good evening, sir. Hello, daddy. Good evening, sir. I know life now, no joke. Yes, sir. Okay, sir. Okay, sir. Wow, come on. aka. Daalụ nwa Chineke. Thank you, sir. God bless you, sir. Thank you, sir. Okay, sir. Our brother, brother, thank you, sir. Oh, daddy kene ya, oh, kene ya. Brother, thank you. Oh, Chineke gọzie anyị oh, n'afọ Jizọs. Amen. Thank you, sir. Yeah, thank you, sir. Thank you, sir. Yeah, a na our own brother, eh? our own brother nke a bụ nwanne anyị eh? ọ sị na from afia bụ izuchukwu eh? from Indonesia ọ sị na ọ ga-esendịrị anyị ọ sendịgoro anyị ọ sendịgoro anyị the sum of five thousand naira ọ sị na ọ dịgo na akaụntụ anyị already eh? our, our brother Okechukwu and Joy Ofia afọ n'afọ nwunye na n'afọ ya nwaazi Okechukwu and Joy Ofia Ogo Genya the sum of 10,000 naira. Our own brother, Ugoji Obinna, Ogo Genya the sum of 5,000 naira. A na-ewu achara achara na-eto aịza nke ọrụ ọzọ. Hello, sir. Okay, mommy, good evening, ma. Hello, mommy, good evening, ma. Hi. Network, hey. Zoom network. Yeah. So, I ga na-aga n'iru, eh? aga na-achụ aja ka ikpe na-ama ndị mmụọ obodo a kwara ọ chọrọ iprodusa ezigbo netwọk no netwọk here nwere ofu mkpụrụ netwọk dị n'obodo a oh, eh, ọbụla ọkụ na-adị eh, ọkụ na-adị mana chineke ga-esi n'igbo love self charity foundation wee weta ebe mmepe a na-atụ anya n'ala igbo n'afa jizọs na chineke emebe gị emebe na ka ọ ga-adị n'aha jizọs so a na-ekene aha brọda chibụnna ụgwa chibụnna eh, ụgwa ọ sendịgoro anyị 7,000 ogosigo evidence ya now ee ọ sị na gara the sum of 7000 naira yes ọ ga-adị ya na mma ọ ga-adị ya na mma ife niile na-eme ya bụ ngozi ngozi ee ị na-azụ afịa ihe ọbụla ị na-eme n'obodo oyibo anyị nọ ee testimony as you are investing in this family ee ngozi ụmụaka ngozi na-eso ụmụazị ga na-eso gị lute nso ka gosi ụmụazị ọfụma ee ngozi na-eso ụmụazị na-eso gị bịa bịa nọrọ ebe nọ ngozi na-eso ụmụazị ga na-eso dadi emesa vidio na gị na ụmụ gị m ga-agbakọ aka kpere ndị niile tinyere 5 naira ha ekpere a ga-ekpere fesibụta ekpere tata kwuo kwubi okwu n'isi fa kwuo na ife a chọkọ omelefa omebalefa ya emebe ozugbo ozugbo anyị na-afụ ya anya ok because we believe in practical since we are doing it in practical God will do it for them in practical in Jesus name amen Isaac Ola hello hello good evening ma Hello. Okay, good evening, sir. Yes, I know an Ojoto now. I know live Mojoto, sir. Sir? Hello, sir. Eh, uh, ọnọ mmadụ gbara since February. Hmm? ka ka ka renovate na ka nke na ka ka tata Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. God bless you, sir. Yes, Igbos love themselves. One love. Igbos love themselves. One love. Yes. Um, our brother Don Shishi o transfer go like ten thousand naira. Yes, Chineke aka chụgọzie gị. Ụba na aka our brother Don Shishi Don Shishi ten thousand naira. Hey, Chineke adị egwu. Eh? Chineke adị egwu. We are serving a living God. Hello, sir. Good evening, sir. Okay, sir. Okay, sir. I, Okay, sir. Majid Pascal. Okay, sir. Okay, sir. I'll put 10,000. Cameraman. Yes. You need to be rotating, okay? I ah, they rotate, nah. Yeah, just go from the house. Yeah? We'll go there back. Yeah, but no one nine nwoke gbara ọkụ na ojo otu akabo village ojo otu okay akabo village ojo otu kind of live and direct with our um, with our daddy Samuel eh? Mr. Samuel Nweke akụzi ọnwụ ya obi agbala ọkụ on 9 February na-ezekwa gbamgbam osicha gbamgbam ebupụtasị ya gbamgbam anyị niile gị emebi onwere okwu mkpụrụ ife from the house onwere okwu mkpụrụ ihe wepụ na apart from two plastic share ihe ọzọ na damaged the fridge explode eh? okay so anyị na-ekene ụmụnna anyị na-asọpọtụ anyị ebe a ka ebe a hello Uh, good evening, sir. Wow. Okay, sir. Thank you very much. God bless you, sir. God bless you, sir. God bless you, sir. Yes. Hello. Hello. Uh, good evening, sir. Sir. There goes. Yes, sir. Welcome, sir. oke dadi wasapụ anyị onye nji azakọla wa obele oh, ka m ya o oh, nsendị ahụ ode kwara aga ị can anyị ka nsị fọwara gị na wasapụ o oh. ọ klik vidiyo ebe anyị na click klik on the screen ị ga-afọ account details anyị sa sir sa sat ya na dis nọmba ka hmm. nsendị arịgị kịta o dadi thank you Thank you, sir. Kụbana aka, kụbana aka, kụbana aka, kụbana aka, kụbana aka, kụbana aka, kụbana aka. Hey! Ẹni dị m sekpu ana ekpere onye nke a. He's a miracle working God. He's a miracle working God. He's a Alpha and Omega. He's a miracle walking God, walking God. He's a miracle walking God. He's a miracle walking God. He's the Alpha and Omega. He's a miracle walking God. O kwesịrị nwanne o kwesịrị ka nye ya ekele ọma o kwesịrị nwanne m o kwesịrị o kwesịrị ka nye ya ekele nwanne m nyenụ ya o nyenụ ya ekele nwanne m nyenụ ya ekele ọma nyenụ ya ụmụnne m nyenụ ya ekele ọma nyenụ ya ekele ọma yes Igbos love themselves. One love. And I go so nine Ego in here, no matter the amount you put to set this family free from this um, trauma that uh, before them, we pray that God in His infinite mercy will continue and continue and continue and continue to bless you in the name of Jesus. Amen. And he will get blessed in aha Jesus. Amen. Ọma niile ị in ife ihe niile ị na-eme n'obodo oyibo, ọrụ niile ị na-alụ, ife niile ị am na-eme wee na-aṅụta ego a, God will multiply it by hundred folds in Jesus name. Amen. Anyị na-esi aka na wee na-asị na ụna I'm gara, ụna ekpere, ụna aka ọ I'm. Jesus. Amen. Yes. Anyị mara ya prevent ngozi a. Ngozi a from direct from God. Yes. Eh? ụmụaka anyị jigoro obi fa niile wee tiere gị amen ọ na-aka ọ ga-adị na ndụ gị n'aha jizọs amen saa okay hello yes sir okay okay okay Exactly. Okay, sir. Hello. Hello. Yeah. Our brother dum, Chinedum, dum, all the way from Switzerland eh chine m all nwere ebe ndị Igbo anọrọ all the way from Switzerland guys from obodo go direct Switzerland Also, I will support with the sum of 50,000 naira. Ọ sị n'ọsọ.

our own sister tuone ya mọmị Chiamaka tuone ya mọmị amaka mọmị amaka mọmị Chiamaka tuone ya mọmị amaka our own sister mọmị amaka Obuju okay our our own mọmị Chiamaka Obuju all memba anyị ka ọ bụ ọ na-asọpọt anyị asọpọt program anyị mere ọ na-ada sọpọt ha shi egwala anyị ya okay ọ ga-enye anyị the sum of 8,000 naira yes all the way from London all the way from London ego nke a site London wee bịa London ka nke a si ok? hello uh, good evening sir sir I'm ya na the video kita na m send my type send ya kita sir ok sir ok ka send na ka send sir oge dani ga-akpa ịgwanụ wow kụba n'aka kụba n'aka dadi kene ya o mmadụ abụchi sia mmadụ abụchi tansa daalụ chineke gọzie n'afọ jizọs amen dadi tansa o tansa ok sir mmadụ abụchi ee onye ekwulu ọbịa ka ọ ma n'obe na south africa ọ sị ọ ga-esendịrị anyị the sum of 10,000 naira tomorrow morning from South Africa, eh? Yes. Okay, that's not getting 10,000 naira tomorrow morning. Mm-hmm. Okay? Yeah. Daddy, ask you kuloto, kuzeloto, oh, kuloto, kuloto. Yeah, our brother Charles Okoye, Charles Okoye, one our brother Charles Okoye. Brother Charles Okoye. Yes ọ sị i just transferred 20,000 naira. yes. ọ sị afọ ego 20,000 naira ka anyị sọkwa kọọlụ nke a hello hello sir good evening sir ọ dị mma sir god bless you sir. saka afọ o ji bịa Charles Okoye okay fui afụghị aí é sir fui afụghị ya sir 20,000 naira thank you sir daddy thank you sir daddy chenere ya ọ sịrị 20,000 thank you sir daddy you see kene Chineke ya kwụ ụgwọ n'afọ a Jesus amen thank you sir thank you thank you hello hello Uh, good evening, ma. Good evening, ma. Sister, good evening. Hello? Hello? Hello, good evening, ma. Hello? Okay. Our network, Nanya, in Subeba. Okay? Hello. Hello. Uh, good evening, Mao. Hello. Good evening. Ah, oh, yes, yes, yes. Hello? Yes, I can hear you. I'm the one. Hello? I can hear you, ma. I'm the one talking online, ma. Hello? Yes, I am there now. I'm the one answering this call now. I'm with the phone. Hello? I am the one, okay? We cannot, eh, maybe you are watching um, the camera now. It's slow. After you will see me answering the call now. I'm the one. I'm the one I am the one, man. Okay, watch it very well. I'm the one. With eyeglass and um, ash polo. I'm the one. Ah, huh? Hello? Hello? Charity Marvelous. Hello, what's the name, please? Yeah, my name is Marvelous. I want to support the family with the sum of 40,000 naira. Hallelujah! Wow. Hallelujah! Ikú òkìkè. From where, man? From where, ma? From where? Hey! <laughs> God bless you, Chideke Gozegi. Madam, thank you, Chideke Gozegi. God bless you, madam. Only God will pay you in Jesus' name. Amen. Amen. Thank you very much. God bless you, Mommy. Marvelous. Sister Marvelous. <laughs> It shall be well with you in Jesus' name. Amen. Amen. Yes, our sister I call from Malaysia now. Eh? Ndị Igbo na ebe niile. Ndị na ebe niile. our sister called from Malaysia. Eh? Sister Marvelous. Also, Naga support with a sum of 40,000 eh, naira. Our sisters Naga support with a sum of 40,000 naira. Ndị Igbo na Biko ndị Igbo fụrụ nwoke n'anya ka na Tapụla anyị obodo ka anyị dozie obodo a. Eh? Tapụla anyị obodo anyị ga-edozi obodo obodo a ga-adị mma. Mana ife na-egbu anyị n'obodo a bụ aghụghọ. Ekwula eziokwu. Bible na we shall know and only the truth shall do what? Set us free. Yes, guys, what call on car? Hello. Let go to the house. Let go to the house. Yes, I'm re- showing. Let go to the house. But go go go from the beginning. Come on nine half. Alo mele no go there. Hello. Ebe ọkụ gbara ọnụ nwoke nwoke mmadụ another around eh? out of carelessness ụmụazị ọkụ wee gbaa ụlọ pịakọ everything niile not one of the item was removed from the house apart from two plastic shears okay anyị na-achọ ka anyị renovate area dị ụlọ ka anyị a very good standard house a good house a standardized house e, ebe ụmụazị a ga na-erube isi n'ala ụla okay ka mmiri mmadụ ebe fa ka anwụ chadebe fa n'ezi our brother Emmanuel Ogbonna eh our Emmanuel Ogbonna ga-enye anyị the sum of ọ transfer 5,000 naira. God bless you, sir. God bless you, sir. onye ọbụla afọ ya anyị obodo anyị ka ọ bụ i will make it a better place that is the song heal the world and make it a better place yes hello Uh, good evening. Daddy, ọ mụnwa na-ekwu okwu o ọ Felix na-ekwu um, ọmakwa eye glass yes I'm the one talking. Ka afa gị from Germany just the sum of 20,000 naira. That's a prayer. Oh. Daddy, thanks, Aro. Oh. Thanks, sir. May God bless you. In Jesus' name. Amen. Onye Chineke, Chineke Jesus. Amen. God bless you, sir. Oh, God bless you, Welcome, sir. Yeah. Thank you, sir. Yeah, our brother Adrija from Germany. Us now we go like the sum of 20,000 naira. Yes. Uh, 20,000 naira. Our brother Innocent Ikwabado. Eh? Our brother Innocent ikwu Ikwabado. Us na ya have sent 10,000. Come na Aka. Hey! I have sent 10,000 naira. We go like 10,000 naira. A na-ekwu ekwu a na-eme gịnị? A na-eme eme eme. A na-ekwu okwu a na-eme eme. yes um abroda from germany ọ gara gị na mma ihe ọ bụla itiri aka ga na-aga aga ngozi ga-abụ nke gị you will never lack anything in the mighty name of jesus amen yes yes abroda innocent innocent ukwu agbado ọ 10,000 naira from cambodia tụba na aka abroda innocent Igbo Awadok with 10,000 naira from Cambodia. Ndị Igbo n'ebe niile. We are not lazy. We are not lazy. Anyị n'ebe niile. Yes. Chukwu gosiri anyị. Yes. Let's pick the call. Hello. Hello. Yeah, good evening, sir. Yes, account name is Igbos Love Themselves Charity Foundation. Igbos Love Themselves Charity Foundation. That's the account name. First Bank I use. Okay? <coughs> account name is Igbos Love Themselves Charity Foundation. Hello, sir. Sir? Yes, sir. Okay, sir. hey kobana aka yes yes yes yes yes ọ mekwara ya ọzọ kobana egwu a ọmịiwu okwu ji ofe mekwara ya ọzọ ọ bụ ọmịiwu okwu mekwara omi ìbùkù jehova mẹkwara ya ọzọ omi ìbùkù omekwara ya omi ìbùkù jehova mẹkwara ya ọzọ ọkùnrin mi ò kò lẹ́sẹ̀ ọ̀mẹ́pà ayáyọ̀sá omi ìfúkù jehova mọ̀pà ayáyọ̀sá. Daddy Mabia, Mabia, Mabia, Mabia, Mabia, Mabia. Igbos love themselves. One love. Igbos love themselves. One, One love. love. One love. Igbos love, love themselves. Hello, good evening, ma. Yeah. We thank God, sir. We thank God, sir. ya dadi hmm? our own brother bi obodo malaysia hmm? pascal from malaysia ọ sị na ọ ga-enye gị ọ ya kwụnyela anyị 10,000 naira ọgbọkwa narị wee sị m gwazie gị na oge ọ bụla ọnwa na-agwụ every month a na-akwụ salary of 5,000 naira <laughs> ike okike ị na-erizi salary kịta eh, ị na-erizi maka adịghị agwa m gosi na adịghị kinetabeze. Eh? eh? Daddy, oh. daddy, you need life salary. Life salary, five Eh? And I can have a pastor from Malaysia. Hello. Hello, good evening, sir. We thank God, sir. We thank God, sir. Thank you, sir. Onye, sir. Obu, okay, so welcome, sir. Mr. Obu. Yes. Kubanaka. Hey. Oh my God. Can Kenan, Brother Obu. Brother Obu, thanks, sir. May God bless you. May God bless you. Okay. That lady, Amen. that lady is from Edo State. We are going in millions yeah. in Jesus' name. Amen. Amen. God bless Thank you, sir. Welcome, sir. Thank you. Our brother, brother Obu, eh, from United States of America, from US. Eh, that you give in as a phone do call in and do kita. <laughs> I don't know but that's a call and do oh, Yes. Our brother, brother Obu, eh, us in here wearing some of 50,000. Hey! Yes. Yeah, one nine one for marvelous. Send the like go from Malaysia. Oh, All in Edo State. That's now I have wear 40,000 naira. Hey! Mamelot from Malaysia. o Malaysia, how many ọnwa onye Edo steeti ịzọ na n'Igbo eh, mana ife anyị na-eme na-adị ya mma ọ wee sị na anyị akwụnye 40,000 naira ah, this life eh? our sister Igbos love themselves preaches love we believe in love we say that if we don't have love in us even though we preach even though we shout even though we pray fervently but there's no love in us we are more than a clanging cymbal that makes only noise that is why we believe that we, uh, man is a prayer answered to man. Yes. It's only God that answers prayer through man. Yes. God cannot come down from heaven and answer your no. prayer. Oh man, go get you eh, better. So thank you, our sister, for investing in this life. You are tapping that blessing, and that blessing shall be permanent in the name of Jesus. Amen. Amen. Our brother, Chukunonso Agam, eh? Chukunonso Agam. Our brother Chukunonso Agam. Us not getting okay. Ultra Sago is sum of 10,000. naira yes abụla tụrụ ahịa m ọ 10,000 naira ya ndị na-asị maka nke maka mmịa mmịa ji jiri ebere ọmadị na anyị ga sef ọmadụ mana next videos anyị ga-eme anyị gosikwa mme ya mmadụ kwesịrị ịnọ ebe a wee kpeelụ ndị wetali ya ego ekpere ndị na-atalị afụ a ekpere oke mana ọ ga-abịa ọ ga-anata soro wee kene na ekene ndị ụmụ ya eh? ụmụazị ga ekpere na ekpere ọfụma dagosi ụmụazị one after the other okay mm. ha ga-ekwu papa very beautiful and lovely kids beautiful kids ekwensu bịa ịnwapụ ọnwụnwa mana chineke jụrụ ajụ hello good evening sir yes sir yes sir yes sir ịma na ị na-awa ọcha na vidio kịta anyị na-azọ ọla na ife m na-ekwu bụ bifọ bụ ihe na-ekwu mana once ị nekwara anya ya afụkwa m ka m na-ekwukwa ọ dị very slow na dị ya na but will still see it yes tadi ka afa gị Uche from Sweden dadi kene ya ọ sị ọkwa ego 5000 naira Uche from Sweden Uche from Sweden Chineke gozie na ndị ọrụ chineke ya akwụ ụgwọ n'afọ a jizọs ihe ọbụla ị na-arụ ọmmaji mmaji n'afọ a jizọs amen yes thank you sir thank you sir thank you sir thank you sir hello sir sir yes sir okay sir okay okay sir Hello? Hello, sir. Un man lifi de ko? Ok, sir. Alright, sir. Ok. Hello? Yeah, our brother Innocent from Cambodia, yeah? 10,000 Yeah! Yeah. yes maka ndị si na ndị igbo afụlụ mfa n'anya hmm? unu afụghị na now okay we preach transparency we preach honesty we preach truth in its absoluteness ị gaa na page ya if you are just joining us newly go to our page type igbos love themselves charity foundation ị ga-afụ ife anyị megoro na n'igbo ụlọ ihe eji etu ọnụ ka ọ maka ọ chineke na ya the glory we don't take the glory it's only god that takes the glory okay so ọ bụrụ ife anyị ji eme ọnụ ọ ife chineke anyị ji anya isi n'ime chineke